ndị kwụrụ ụgwọ ihe omume a bụ ndị otu na ndị enyi Joyce Meya Ministries mana ekwenyere m na ezi obi umeala bụ ịma ihe ị na-abụghị ma ịmakwa onye ịbụ n'ime Kraịst mmadụ ole unu nwere ndị nwere ebumnuche na ọhụ banyere ndụ ha mmadụ ole chọrọ ime ihe dị ukwuu ọ dị mma ngwa mmadụ ole n'ime unu ka ike na-agwụ mgbe ọ na-ewe ogologo oge n'ezie aghọtara m ma ọ bụ na aga m aghọta ebidoro m n'ịkụzi na ihe ọmụmụ akwụkwọ nsọ n'ụlọ afọ iri anọ gara aga nke mbụ nwere mmadụ iri na abụọ n'ime ya na ya eto ruo iri abụọ na ise ruokwa afọ ise abịa mechazie tinyere anyị ndị ọzọ n'etiti ya afọ abụọ na mkpirisi ikpeazụ akụziri mmadụ abụọ ọmụma akwụkwọ nsọ dị n'ụlọ ọgbakọ ụlọ ma enwere m ike izi ozi ọma enwere m ike izi ozi ọma ruo otu ugba m na-ezi ugbu a e wee kpọchide m n'ụlọ obibi m na mmadụ iri abụọ na ise bụ ezigbo ọrụ m nọ na-arụ ijikọ onwe m maka ozi a ma achọsikwara m ego ike ọ dịghị ihe m na-enwetakwa maka ịkụziri ndị a ma otu ma ha niile bụ afọ ndị nwale m na ndụ m ma ọ dị anyị niile mkpa ihe karịchara njọ nwere ike ime bụ ibuligo elu n'ebe dị elu onye chegharịrị ọhụụ akwụkwọ nsọ si ha ga-abụ na mfuli elu ga-abịa jupụta n'obi ha mee ihe iberibe <laughs> akwụkwọ nsọ si na ha ga-abụ ndị iberibe site na mfuli elu ugbu a echekwala ngwa gee ntị echekwala naanị n'ihi na ị nwere akara aka na ekwesịrị ibuli gị elu ruo n'ebe n'ihi na agwa ọma kacha mkpa karịa akara aka ọ bụrụ na ihe ndị mmadụ chọrọ ime bụ igosi akara aka ha ka mma ha aga n'ime ụwa gaa mewe ya mana ọ bụrụ na ị chọrọ iji akara aka gị na onye gị wee fee Chineke a ga-abịa nwee itozu oke ọ bụrụ na ị na-anọ ọdụ na-ele onye na-edu ndị na-abụ abụ n'ụlọ nzukọ gị iwe na-ewe gị n'ihi na ejighị gị mere ya ị nwere ike ị na-eche sị ana m apụta karịa ya ọ bụ ya bụ ihe mere o ji nọrọ ebe ahụ ị nọghị ya ana m ele ndị na-ezi ozi ọma na ihe onyonyo oge a m si aga m akụzikarịli onye a e wee jide mụ na mmadụ iri abụọ na ise n'ime ụlọ ebe a aga m akụzili karịa ya nke ahụ bụ ihe mere m ji tọọ na mmadụ iri abụọ na ise ọ bụghị n'ihi na apụghị m ịkụzi nwa ọ bụ maka na enwere m agwa mfuli elu ịna anụ ma ugbu a ana m agwa gị m leghachi anya n'azụ m ugbu a ana m enwe obi ekele na Chineke mere ka m chewe chewe chewe chewe chewe chewe chewe ya nwale m nwale m nwale m ma rụọ ọrụ n'ebe m nọ obi dị m ụtọ n'ihi na ekwenyere m na ọ bụrụ na ị chere ruo oge nke Chineke mgbe ahụ ị ga-abanyenwu n'ogologo njem ahụ mana ọ bụrụ na ị nwee mbuli elu tupu oge ruo ị ga-adị ka ihe na-efe efe ma fekasị ebe ahụ amen Deuteronomy isi asatọ enwere m ike ikwu zọpụta m mana ekwere m na Jizọs zọpụtara m nwanne enwetara m nghọta site na Deuteronomy isi asatọ nke a bụ akụkụ akwụkwọ nsọ magburu onwe ya n'ime akwụkwọ nsọ amaokwu nke abụọ na atọ ị ga-echeta otu Chineke gị jiri duo gị n'ụzọ ogologo n'ime ọzara ruo ọtụtụ afọ n'ime ọzara ime ka ị nwee obi dị umeala na ịchọpụta ihe dị n'obi gị na uche gị ma ị ga-edewekwa iwu ya ma ọ bụ ị gaghị edewe ya ma ya weda unu n'ala kwe ka agụrụ gị unu mechaa were mana nyeju unu afọ nke unu na-ahụbeghị mbụ maọbụ ndị nna nna unu na-ahụbeghị ka ome unu ka unu ghọta na ọ bụghị site na ihe oriri ka mmadụ ga-eji wee dị ndụ naanị mana ọ bụ site n'okwu ọbụla nke si n'ọnụ Jehova pụta ya mere Chineke nwere ndị Izrel a niile jigide ha n'ọzara ma ha enweghị ụzọ ọbụla nke ha ga-esi lekọta onwe ha mana ha ga-atụkwasị Chineke obi ma ya eduru ha gaa ụzọ nke kacha anya siri ike o sighị ụzọ dị mfe wee duo ha ya si ụzọ dị anya siri ike duo ha ma o nwere ebumnuche ma nke ahụ bụ ịkpọta ha n'ebe ebe ọ ga-agọzi ha karịchasịa ihe ọbụla nke ha nwere ike iche ma achọrọ m ịgbago ume n'abalị a ahapụkwala chineke esikwela n'ebe chineke nọ gbafuo n'ihi na ụzọ dị ike ọ bụ na ị dịghị aghọta ma ọ bụ na ọ na-ewe ogologo oge were obi gị niile fee chineke ma otu ụbọchị ga-abịa ma ụbọchị ahụ ga-abịa ụbọchị ụgwọ na-abịa amen hibru isi iri na otu amaokwu nke isii ọ dịghị onye ọbụla ga-eme ihe na-atọ chineke ụtọ ma ewezuga okwukwe ndị na-abịakwute ya ga-ekweta na ọ dị na na ọ bụ onye nkwụghachi nke ndị na-ewere obi ha niile na-achọ ya ọ bụrụ na ijisi ike na-achọ chineke ụgwọ ọlụ gị dị n'ụzọ maka m ị ga-ewe iwe n'ihi na ị nwetabeghị ihe ị chọrọ mgbe ị chọrọ ya dịka m onwe m na-emebu kelee Chineke n'ihi na oge ya zuru oke mee ya ka ọ mata na ịma mgbe ị dị na njikere na Chineke ga-emepe ọnụ ụzọ nke eluigwe ma bulie gị elu n'ebe ọ chọrọ ka ị nọrọ amaokwu nke asaa chineke bụ chineke gị na-akpọta gị n'ala ahụ dị mma ala nke mmiri ọma na-asọpụta n'ime ya ma ndagwurugwu na ugwu ala nke wit na bali na vine na osisi fig nọ n'ime ya ịma nke a abụghị otu anyị ji enwe mmekọta taa anyị ga-enweta ya achọghị m osisi fig na pomegranate enwere ihe ndị ọzọ ndị m chọrọ n'ala nke unu ga na-eri nri n'ime ya na-enweghị ihe a na-achọ achọ na ya ala nke okwute ya bụ igwe ma a na-esikwa n'ugwu ya gwupụta ọlaọcha ebe a ka o ruru akụkụ ya dị mkpa ma mgbe unu risiri wee rijuo afọ mgbe ahụ ka unu ga-agọzi chineke unu n'ihi ala nke dị mma o nyere unu ma matakwa na ị gaghị echefu onye nwe gị chineke gị site na edebeghị iwu ya na ụkpụrụ ya na usoro ya niile nke o nyere unu nke m nyere unu ma unu arụọ na ụlọ ndị dị mma ma biri n'ime ha mgbe a mụbara ihe niile unu nwere amaokwu iri na anọ mgbe ahụ ebuli uche unu na obi unu elu unu echefu onye nwe anyị bụ chineke unu maka ile ha amaokwu ndị ọzọ n'ebe a amaokwu iri na asaa ma kpachapụ anya ka ị ghara isi obi m na uche m na ike m na ikikere m bụ ihe nyere m akụ na ụba ma ị ga-echeta nke ọma na ọ bụ onye nwe gị chineke gị bụ onye nyere unu ikikere iji nweta akụ na ụba ka o wee wulite ọgbụgba ndụ ya nke dị n'etiti ya n'ụwa n'ụbọchị taa ozi ndị ọzọ banyere obodo anyị Obodo a abụghị ihe ọ bụ taa n'ihi na anyị siri ike kama anyị na-efe Chineke dị ike. Amen. Ọ bụ ihe nye obodo ndị ọzọ. Ma ugbu a, ndị mmadụ na-achị anyị ọchị. Ha chere na anyị dị nzuzu. O nwere oge mgbe ndị iro anyị na-atụrụ anyị ụjọ. Nke a abụghịzi ihe a na-ekwuzi. Enweghị ihe ọzọ bụ na-abụghị na ndị mmadụ na-agbaketara Chineke azụ. Gịnị ka m chọrọ ịgwa gị? Anyị so na ndị nke Chineke nwere nke nwere ike ịtụ aha ya ma anyị bụ ndị akwanyere ugwu ùgwù bụrụkwa ndị a gọziri na anyị dị ndụ taa ọ bụ oge ịjọkarịrị njọ bụrụkwa oge kacha mma ma ekwenyere m na anyị ga-aghọta ihe owuwe ubi buru ibu mana ọ ga-ewe anyị niile ịpụ n'ime ụwa gaa mee ka ihe anyị nwụsaa nke a pụtara na anyị ga-ewepụ onwe anyị na ihe anyị na-eche ihe anyị chọrọ na ihe dị anyị mkpa ma ọ bụ ihe mere anyị anaghị enweta ihe niile anyị chọrọ ma bulie kwa ụbọchị si Chineke gịnị ka m ga-emere gị taa gịnị ka m nwere ike imere gị n'ụbọchị taa ma ekwenyere m na nke a bụ imepe ụzọ ma ị na-aghọtakwa ugbu a mpakokwa a na-egbochikwa Chineke inyere anyị aka n'ihi na Chineke na-enyere naanị onye dị obi umeala aka James isi a na okwu isii ma ọ na-enye anyị amara n'elu amara amara ọ naghị amasị gị ike nke mmụọ nsọ ya mere amara abụghị naanị ihe ọma na-erughiri mmadụ ma ọ bụ ike nke mmụọ nsọ nke na-eme ka ihe na-eme na ndụ m nke m na-apụghị ime n'aka m onye ozi Pọl sịrị abụ m ihe m bụ site na amara Chineke ya sị na ana m arụkarịcha ụnụ niile n'ọrụ ma ọ bụghị di m onwe m na-arụ ọrụ ahụ kama ọ bụ amara Chineke n'ime m na-arụ ọrụ ahụ ma enwere m ike ịgwa gị si m na-ele ihe ndekọ m anya ruo otu afọ ọ na-adị m ka amaghị mgbe m jiri mee ihe ndị ahụ amaghị m a gwara mmadụ n'abalị a asị m ya na enwere m naanị ihe nkuzi dị iri na ise ime n'afọ a mana m chee um, iri na ise enwere m ozi iri na ise um. ma ị ihe mere chineke ga-eme ya ma chineke ga-emere gị ihe ọ bụla ị chọrọ ka o mee ma ọ bụrụ na ị dabere na ya ma tụkwasị ya obi ma ọtụtụ n'ime unu nọ n'ime ọnọdụ dị iche iche o nwere ike ịbụ na ị na-arụ ọrụ ebe na-anaghị emeso gị nke ọma chineke ga-enye gị amara ị nọ ebe ahụ wee nọchite anya ya nwere ike bụrụ na naanị gị bụ onye kwere ekwe n'ezinụlọ gị tinye ọchị n'iru gị ma ṅụrịa na chineke nyere gị ebe ị ga-abụ ihe ọmụmaatụ nye mmadụ anyị ekwesịghị ịnabatara onwe anyị ebere n'ihi na anyị anaghị enweta ihe anyị chọrọ oge niile bịanụ ndị a nọ a na ọchị chịara m ọchị ọ bụghị ya eziokwu ọwakaghị m iteta ụra n'ụtụtụ wee chee sị aga m eme ihe ọ bụla nke m kwesịrị ime site na kraịst onye bụ ike m aga m eme ụbọchị taa ya dị ukwuu ọwa akaghị mma karịa icheta n'ụtụtụ si o chineke m ụbọchị keta ma mma m'eme nkwenye ihe a ịma omume bụ nke gị ọ bụ otu ihe nke mmadụ na-apụghị ịnapụ gị ma ị chọọkwa idebe nke dị mma nwekwa onye ga-anapụ gị ya ọ na-enye anyị amara n'elu amara n'ike nke mmụọ nsọ iji mee ihe ndị a niile nke a bụ ihe o ji ekwu Chineke na-emegide onye mpako na onye mfulu elu ma ọ na-enyekarị onye wedara onwe ya n'ala amara ndị nwere obi umeala ịnara ya. Ya mere otu a ọ na-aga. Chineke nyere m aka. <laughs> otu a ka ekpere a si arụ ọrụ. Nyere m aka. N'ezie afọ ndị gara aga a ka m na-echetakwa nke a o ruole nnọọ ihe dị ka afọ iri abụọ na ise ije ozi anọ na na-agbagote ma ọ dị obere mgbe ahụ anọ m na-agbara ebe niile na-ezi ozi ọma nye ihe ọbụla na ndị ọbụla na-ege m ntị ma eu chineke ma arụsịrị m ọrụ ike n'oge ahụ onye ma ihe m jiri anwụghị m otu m si rụọ ọrụ n'oge ahụ mana echetara m na enwere m otu afọ naanị m jiri gagharịa chineke nyere m aka chineke ị ga-enyere m aka emechara m ruo n'ogugo na maazị di m ihe m ji chọọ enyemaka naanị ihe m mawa chọrọ m enyemaka ọ bịara doo m nnọọ ezigbo anya na ọ bụrụ na chineke enyere m aka anọ m na ebe dị anya karịa n'isi m mmadụ ole n'ime unu na-eche na ha pụrụ apụ n'isi ha mgbe ụfọdụ na ndụ ha amaghị ha ga-eme ekpere kachasị na ị ga-ekpe chineke nyere m aka nyere m aka chineke nyere m aka nyere m aka nyere m aka chineke onye nwe anyị nyere m aka ugbu a o nwere akụkụ akwụkwọ nsọ ọzọ Pita nke mbụ isi ise amaokwu ise ma nke a dị ogologo n'akwụkwọ nsọ Amplify a ga-etinye ya na ihe onyonyo n'ihi na achọrọ m ka anyị weretụ nkeji wee lee ya anya unu ndị na-eto eto ndị dịkwa ala n'ọkwa na-eruberenu ndị tọrọ unu isi ije ozi na nchịkọta nke ime mmụọ nke ụlọ nzukọ ị na-enye ha nsọpụrụ uru ha ma na-ege ha ntị na ntụziaka were na obi umeala yikwasị n'onwe unu unu niile anyị ga-ekwu otu esi eyinye obi umeala tupu anyị alaa n'abalị a Dịka ihe nyinye nke onye ozi ka a ghara isi n'ebe ị nọ wee yipụ ya obi umeala bụ ihe mkpuchite sinụ na mpako na mfuli elu pụọ n'ebe onwe unu nọ chineke na-ewepụta onwe ya imegide ndị mpako ndị ọjọọ ndị nsogbu ndị na-asọ oyi ndị mpako na ndị na-anya isi ma ọ na-emegide ma mee ka ike gwụ ma merikwa ha <laughs> ma ọ na-enye ndị dị obi umeala amara ugbu a ọtụtụ oge mgbe anyị na-achọ ime ka ihe mee n'ike nke aka anyị ma ọ dịghị arụpụta ọrụ anyị bido na-abara ekwensu mba ma o nwere oge ndị onye iro na-emegide anyị mana ọ bụghị ihe niile na-adịghị mma na-esitecha n'aka ekwensu mgbe ụfọdụ ọ naghị adịchara anyị na mma n'ihi na Chineke anaghị ekwe ka anyị nweta ihe anyị chọrọ n'ihi na anyị nọ na-agagharị na-achọ inweta ya n'ụzọ na-ezighị ezi anyị na-agbalị ime ya n'aka anyị karịa kwuru ya wee dabere ya mana na-agwa ya sị lee achọghị m ya ma ọ bụrụ na ọ bụ gị mana ọ bụrụ na ọ bụ uche gị ọ bụ naanị gị bụ onye ga-eme ka o mee ma ana m ekwu ugbu a na onweghị ihe m bụ ma ewezụga gị ana m adabere chasị na gị ma lekwa m ebe a mana ọ bụrụ na ị ga-eme ihe ọ bụla mee ya mana ọ bụrụ na ị gaghị eme ya agaghị m emenwu ya o onye na-enweta ihe mkpughe a ị nwere ike ịgbanwe ekpere gị <laughs> nwanne ana m agwa gị mmadụ ole na-ekpe ekpere na-achọ iru chineke maka obi umeala <laughs> n'ezie ole mgbe ị nọkwara n'ihu chineke wee kpee ekpere ka chineke nye gị obi umeala <laughs> n'ezie enwere m oge ekpere dịka izu abụọ na atọ gara aga nke a tụrụ m egwu ọ tụrụ m ụjọ mana nke a kwesịrị mgbe ikpe ekpere otu ahụ n'ihi na nsogbu nke mpako nwere bụ na ọ na-ezo ezo ị gaghị ama na ị nwere ya <laughs> ya mere ịgwa Chineke si ya kpughee ya bụ obere ihe na-atụkwa ụjọ Andrew Murray kwuru nke a ọ sị na obi umeala bụ otu n'ime àgwà nke kachasị mana ọ gaghị abịakwute anyị ma ị nweghị oge pụrụ iche nke ịchọ na ikpe ekpere na ịmụ ihe banyere ya ịma amaara m na nke a bụ ndị na-abịa abalị fraịde mgbe ụfọdụ abalị fraịde anyị na-enweta ịma anyị na-enweta ụdị mmadụ ndị dị iche iche ndị mmadụ ndị na-amaghị ha ga-emezi ha abịa otu ọ o nwere ike nke a bara ime nye ụfọdụ n'ime unu ka m mee ya ka ọ dịrị gị mfe n'abalị a ọ bụrụ na enweghị ihe ọbụla ọzọ i wetara n'abalị a n'isi gị si ebe a laa n'iji omume nke agaghị m emenwu ihe ọbụla ma m enweghị enyemaka Chineke o nweghị ihe m bụ e m bụ ma ewezuga Chineke mana ekwesịrị m ịkpachapụ anya hụ na anaghị m emejọ ndị mmadụ n'ihi na o nweghị onye m ka mma nke a bụ ebe dị mma ibido ọ bụrụ na enweghị ihe ọzọ i chetara cheta okwu ndị a ịma ị bụ onye dị ukwuu mana enweghị onye ka mma ma m onwe m kwa amen naanị na m nọ n'elu ebe a abụ ihe m ji emezi Chineke o dewere m ebe a mana ọ bụghị ihe na-akpa ya obi aṅụrị n'ihi na m nọ ebe a n'ihi na ọ hụghara anyị niile n'anya ma ihe ọ bụla nke anyị nwere ike ime bụ ihe Chineke nyere anyị amara na onyinye ime ọ dị m ka sị mere m na m ga-abụ nwa abụ mana enweghị m ike n'ihi na Chineke enye m onyinye ahụ ọ ga-amasị m ị na-akụ ngwa egwu ụfọdụ ma Chineke enye m onyinye amara ahụ n'ezie aga m achọ ime ha niile aga m achọ m rigote ebe a m kụzie m bụ abụ mkpọ egwu wee bụrụ ihe otu onye na-eme nke ahụ masịrị m ma chineke ma otu m dị ọ makwa otugo onwe gị dị ma ọ ma ihe ị ga-emeli ma nyekwa ya otuto ya ma aka mma na anyị kpere ekpere ka ọ ghara inye anyị karịa otu anyị ga-ejidenwu ma nyekwa ya otuto n'ihi na ọ bụrụ na anyị banye na mpako ọ ga-ebudata anyị ala achọghị m ego karịa otu m ga-esi wee were ya too chineke achọghị m ike karịa nke m ga-ejide wee na-eto chineke achọghị m ka a mara m amara karịa nke m ga-ejide wee na-eto chineke achọkwala ihe ọ bụla nke ị ga-enwe ma ghara idowe chineke na mbụ na ndụ gị enweghị m obi ụtọ n'abalị a <laughs> nke Andrew Murray obi umeala pụtara ndabere chasị n'ebe Chineke nọ enweghị obi umeala bụ ihe na-emejupụta na nkọwa enweghị ọbụla n'ọdịda ịdị umeala enwebeghị ịdị mkpa nke dị elu wee nye onwe ya ma m tinye wezụga na ndụ Jizọs ọ bụ ya bụ ihe ịma atụ anyị o nweghị ihe jọkarịrị mpako na njọ ọ nọ n'ime anyị o zokwere ezo site n'ebe anyị na-ahụ ya obi umeala na mweda n'ala bụ akara pụrụ iche nke eji ama onye na-eso kraịst ịma pita nwere mpako mana e weturu ya n'ala mana o mechakwara pụta bịa kwuo okwu wee zọpụta puku mmadụ atọ n'otu ụbọchị yọọ chineke ka o mesoo gị kpee ekpere na ọ bụrụ na ị nwere mmụọ nke mpako ma ọ bụ ụzọ ọ bụla nke isi na-emejọ ndị mmadụ ụfọdụ nwere ike ichesị na ha enweghị nsogbu nke mpako mana nsogbu ha bụ iche echiche ihe na-enweghị ihe ọ bụ mana ị kwesịrị ime onye ịbụ n'ime kraịst nke ahụ doro anya mana ekwenyere m na ezi umeala bụ ịma ihe ị na-abụghị ma marakwa onye ịbụ n'ime kraịst Ngọ nke ọzọ mpako nọ n'azụ enweghị ịhụnanya ihe banyere ndị ọzọ ma ọ bụ otu ihe si emetụta ha agbasaghị gị nke a bụ ihe na-eduba na ikpe ikpe ụdị mpụta ihe nke iwe ọkụ na mgbakasị ahụ niile na mpụta ihe nke obi ilu niile na-agbagharaghị mmehie ọ bụrụ na iwe na-ewe gị n'ebe mmadụ nọ ma ị naghị agbaghara ya ọ bụ n'ihi mpako ọ dị mfe anyị ichefu ọtụtụ ihe nke Chineke ga-agbaghara anyị maka ya ọ dị mma ama m nke a anyị nwere anụ n'abalị a anyị enweghị ihe ntagharị ọnụ n'abalị a hmm. ị nwere ike gaa zụtara onwe gị mmiri jụrụ oyi nke ahụ agaala naanị anụ ka m na-ata n'abalị a ngwa dị mma nke a bụ ọzọ dị mma nke a enwere m otu ihe na ngwụcha nke a nke wee nye ụmụ nwoke nke mbụ awụ maka anyị niile ihe ndị nke na na-apụtachi ihe na ndụ kwa ụbọchị wụ ihe ndị dị mkpa ọ bụ ha bụ ihe nnwale nke ebighi ebi n'ihi na ha na-egosipụta ihe nke mmụọ mmadụ bụ ma ọ bụ mpako ma ọ bụ umeala dị anyị n'ime ọ bụ nnọọ mgbe anyị nọ n'ọnọdụ nke na-enweghị nchekwa ka anyị na-egosi onye anyị bụ n'ezie ugbu a erutebeghị m na ihe nke m chọrọ inye ụmụ nwoke n'ebe a nke a bụ maka mmadụ niile ọ bụghị otu anyị si akpa agwa n'ụlọ nzukọ na-egosi otu anyị dị ọ bụ otu anyị si eme n'ụlọ n'ime ụlọ anyị mgbe anyị chere na onwe onye na-ahụ anyị ma ugbu a nke a bụ maka ụmụ nwoke onwe otu isi eme ma mmadụ gbafere gị mgbe ị na-agba n'okporo ụzọ n'ezie ama m na ọ bụ nwanyị ee n'eziokwu ọ na-emetụta mgbe devụ na-asị ama m na ọ bụ nwanyị nke ahụ bụ nsogbu nke omume amen gịnị ka ọ ga-eji bụrụ nwanyị n'ihi na onye na-anya ụgbọala anaghị anyata ya Devụ nwere nnọọ ndidi dịkwa mma mana gịnị ka m na-agwa gị ọ na-amachịtụkwa anya ma o ruo n'imere ndị mmadụ ebere ọ na emecha ihe niile n'ụzọ ziri ezi n'okporo ụzọ mana ọ bụrụ na enwe mgbe ọ gbafere mmadụ ha bido na-egbu pupu na-emetụrụ ya ya sị nwanna ana m ekwu kwụsịtụrụ m kwụsịtụrụ m ọ bụrụ na mmadụ mee ya hụ onye ahụ enweghị akwụkwọ eji anya ụgbọala ya apụtazile n'ụzọ a ma ha wụ ụmụ nwanyị. ka m jụọ gị ajụjụ mmadụ o mejọọla gị gị ka a nọrọkwa na mgbaghara ịma ihe anyị kwesịrị ime bụ iwetu onwe anyị ala wee sị Chineke ana m agbaghara n'agbanyeghị na achọghị m ịgbaghara ma ọ bụ na ha ekwesịghị ka agbaghara achọrọ m irubere gị isi ịma ọ bụ nganga na-ebutere anyị ị na-ele ihe ndị mmadụ na-eme anyị ma chefuo na mgbe ụfọdụ anyị na-emejọkwa ndị ọzọ mana ọ dị m ụtọ na Chineke na-agbaghara anyị maka anyị meere ndị ọzọ otu ihe ahụ ịma ekwenyere m na mkpụrụ nke mụọ nsọ bụ ihe dị oke mkpa mgbe mmụọ nsọ batara n'ime ndụ anyị ọ na-achọ ka anyị kwere ya ka o soro anyị rụọ ọrụ n'ime anyị wee wulite mkpụrụ ahụ n'ime anyị ịhụnanya ọṅụ udo ndidi dị mma na ihe ndị ọzọ ndị kwụrụ ụgwọ ihe ndị a bụ ndị otu na ndị enyi Joyce Meya Ministries